I stand in my office as a prophet. Dollar to naira. Right now, one dollar is how much? One thousand nine or one thousand eight hundred or whatever. Now hear me, dollar. My name is Chibweze Education. I operate from heaven. Dollar, hear my voice. Go down in the name of Jesus Christ. Daddy. You will not be a prophet. After today, you will not be a prophet. After today, you will not be a prophet. Elias Zakata, the suffering is too much. media. Dollar, hear my voice. Dollar, hear my voice. Crash now in the name of Jesus. Hey, Baraga. Eto Pilas ato. Stretch your hands. I take authority over the spirit of inflation. Economic hardship. The Bible says in Genesis. <laughs> the Bible says when money failed. The Bible says when money failed, Jacob called his sons and sent them with money to Egypt to go and buy food. Break it in here. Now, dollar, hear my voice. I command you to fail. for how long we go pray make it better i say how long we go pray make it better oga pastor how long you go pray make it better how long I go pray make it better nigerians how long I go pray make it better ụkwụna afụgo one of the reasons ọ na-abụ na Matias na-ekwu okwu oge niile ọ dịkwa ka ya bụ Matias ọmụkwa n'ihe ọ na-ekwu ọ ndị dị choo na ga-eme Matias legend ọ bụ na ya dịrọ kefu ọ pastọs dị choo na ọ fụma ga-eme Matias Matias emechaa bụrụ onye eziokwu bụrụ ya ga na celebrate n'ala Igbo maka na ọ ndị dị ona na emeju si Christianity oyi mezie chọọchị chọọchị adịzi ya ka ihe mkpali amụ gwagodu m onye ga-eji ekpele wee increase economy of a country gwagodu m kọntrị menugoro ya ka o si dịkwa m fụọ bụ na ndị mmadụ nọkwa ụdị a na-acha atụ amen time anyị kwesị iji wee na-akọọlụ our leaders out time anyị kwesị iji wee na-akọọlụ our leaders out na-agwafu ihe bụ their mistake to their face a na-echi ezi ya lechado you are praying for another country's economy to go down so that your own can rise kedu ife eme na anyị ama akpọ awa leaders by their name ka afa na ihe fana eme adịghị mma ka o si ike anyị steji protest anyị kpeghị ekpele a for for so long anyị ekpeghị ya for so long still yet no result aka na-ekpe ejizi ekpele eme ka naira ligote ka dọla dituo egodo dike ekpele anyị na-ekpezi na kọntrị a the same us one nwe dollar they are also a christian country also and they are praying to god also so now tell me which god is not going to answer that kind of prayer kedu god nke ga-eme ka dọla datuo ka naira wiligolu ọ pụta na god azakwa ekpele ndị us anyị bụ ndị ojii ka anyị na-eme n'ihe ọ na-adịkwa nke ihe ndị ma ihe ka anyị hapụ ịdị na-etinye shuga n'ihe anyị na-eme ka anyị hapụ ịdị na-etinye unu na ose na nke anyị na-eme tam anyị ji wepụta mee protest tam anyị ji wepụta kpọọ our leaders call offer out na ife na-eme adịghị mma Kete is ekpele eme ka ka naira ligote ka dollar lituo. Look at look at the kind of prayer we are praying. Look at how we are making mockery of Christianity. Matthias na ndị otu ya kwubezie now. Ọ dịza ka na famadi efa na-ekwu. Mana ọ people like this bụ ndị na-abring shame to Christianity. And until can ebido dilibe with people like these pastors, until can ebido dilibe with them, just expect more mockery to come to before Christianity. Expect more mockery. Because more people like this pastor are springing out everywhere now, making mockery of Jesus Christ, making mockery of God Almighty, making mockery of the church in the name of prayer. You can see a situation whereby a pastor will be praying that his own church, that another church members will now come in to beg his own church members for food. Enough for that kind of prayers. Is this really happening? Can you define name? kedu na ife anyị na-eme economy of a country bụkwanụ ihe appoint ya good leaders just like what is happening in Abia State now look at Abia now Abana celebrate is it 247 light this is what a good leader can offer you not prayer not prayer ka anyị na-ama na mgbe anyị ga-ekpe ekpele na mgbe anyị ga-eteki action ọ bụrụ oge niile ekpele ekpele ekpele ekpele still yet ihe na-aga et more worst that is because anyị mara mgbe anyị ga-eteki action anyị mara mgbe anyị ga-ekpe ekpele everything bụ prayer isi na ike na-agwali n'onwe unu